AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo onye na-ege ntị ekela m gị n'ụbọchị nke taa ya dịkwara gị na mma ana m asị ka mara nke chineke bara gị ụba cheta na ihe anyị na-ekwu okwu ya na okwu nke gbasara nke ahụike anyị n'ụbọchị nke taa ka bụ otu anyị ga-esi eji obi anyị jikọọ ya ọnụ ma nwee ike lebara ya anya ka o wee bụrụ ihe ga na-anọ n'ahụike anyị wee bụrụ ndị obi ga na-adị mma na ndụ nke anyị dị n'elu ụwa nke a anyị na-ekwu okwu ihe gbasara ihe bụ ihe oriri anyị nwere ike iji mee ka obi anyị bụrụ ihe nọsiri anọzi ihe nọsiri ike nke ọ ga-abụ anyị na-ebi ndụ anyị na-ebi anyị a na-ebi ya n'obi ụtọ na-abụghị ndị ga na-eche mgbe ụfọdụ sị Chineke ọ bụ gịnị bụ nke a ọ bụ ya bụ ihe anyị na-ekwu okwu ya anyị bịa kpọtụ aha na ụmụ nrịrịa ndị nwere ike ime ka anyị bụrụ ndị na-enwe obi ọjọọ ma ọ bụ ndị obi anyị ga-etinye na nsogbu mgbe anyị na-eleghị anya ya anyị kwuru okwu ihe gbasara ochuchu ịkpọ mmadụ ịmara na na mgbe ochuchu na-akpọ mmadụ obi ya otu obi ya na-esi akụ na-agbanwe ọ ga na-akụ ọkụ ọkụ ya akụọ ga-eche ma ụwa agwụla ma ihe a na-eme ka anyị mara n'ụbọchị nke taa bụ na anyị kwesịrị ịkpachapụrụ onwe anyị anya ka ime ka ihe ndị a dum wee bụrụ ihe na-agaghị eketa òkè ebe anyị nọ atụ nrịrị nke a na-akpọ mkpọchi obi anyị na-ekwu ya ọ naghị ezi ozi ma ọ bịawa ọ naghị ezi ozi ma ọ bịawa ị ga-esi aṅa mara na obi gị adịla otu na okwesịghị ịdị ị ga-abụ onye ike ga na-agwụ mgbe dum aka gị agaghị enwe ume ụkwụ gị agaghị enwe ume ahụ gị agaghị enwe ume gịnị na-akpata nke a ọ bụ n'ihi na anyị ewerela ihe ndị anyị na-eri eri doo obi anyị n'ọnọdụ nke ọ na-enwekwaghị ike ibulite ọbara nke nọ n'ahụ anyị ha ewee gazuwe gaa rụọ ọrụ n'ime ahụ anyị wee nye anyị ahụike anyị ekwuola sị na ihe na-akpata obi nkụchi ma ọ bụ obi mkpọchi na-esite n'ihe anyị na-eri ọ bụrụ mgbe obi anyị bịara bịa lụọ ala n'ikike gịnị kpatara o ji alụ ala n'ikike gịnị ga-akpata ka obi anyị ghara ịdị ike dị ka o si kwesị gịnị ga ekpata obi anyị ka ọ ghara ịrụ ọrụ dị ka o si kwesị ịlụ ọrụ ọ bụrụ na ị na-ele anya ndị ọrụ ubi mgbe ọbụla onye ọrụ ubi kụrụ mkpụrụ ya ọ na-ejisi ike na-eme ka mkpụrụ ahụ bụrụ nke na-eto eto site na ịkụ ya n'ezigbo ala site na ịvọchasị ya ahịhịa site na iweta ihe ndị ụfọdụ ọ dị ụdị ahịhịa ị ga-ahụ ndị nwere ike irepịa ngwa ngwa gị were ya hie elu ukwu mkpụrụ nke ị kụrụ n'ọrụ ubi gị mgbe ị na-ehi ahịhịa ndị a ihe ahịhịa ndị a na-eme bụ ịgba mkpụrụ ahụ ume inye ya ihe a na-akpọ manio ime ya ka o ruo n'ihi na ị nwere olileanya na ị kwesịrị iweta ihe dị mma na ahụhụ nke ị tara itinye ihe n'ala n'ihi ya Chineke na-echere anyị ụdị echiche a kee anyị kee obi anyị na-elekwa anya na anyị ga-enwe ike lekọta obi anyị anya dị ka o si kwesị ihe ndị a Chineke na-enye anyị bụ ihe a na-akpọ nutrients ma ọ bụ manure ị kwesịrị itinye n'ihe ịkụrụ akụ gịnị bụ ihe ndị a na-akọ n'obi anyị ha wee bụrụ ihe na-ada mba ma ihe ike gwụrụ biko vitamin b dị mkpa n'obi anyị ọ dịkwa ihe ndị ọzọ dịka anyị na-akpọ ha minerals ihe ndị a na-enye aka ịrụ ọrụ n'ọrụ na ahụ anyị anyị si na calcium na-eme ka ọkpụkpụ anyị gbasi ike magnesium ma potassium bụ ihe ndị na-eme ka ahụ anyị bụrụ ihe gbasiri ike ọ bụrụ na anyị nwee mmiri n'ime ahụ anyị maọ ọ bụ n'ụzọ dị anya ma ọ bụ ọbara nke karịrị n'ime ahụ anyị ahụ anyị agaghị adị mma ọ gaghị abụ ihe ga-enwe ahụike anyị ga-abụ ndị ga na-anọ na nramahụ n'ihi na ọ gaghị ekwe ka akụkụ ahụ anyị dị ka o si kwesị wee rụọ ọrụ o kwesịrị ịrụ oke mmiri a nke dị anyị n'ahụ oke ọbara a nke dị anyị n'ahụ mgbe obi anyị dara mba ọ gaghị enwe ike bulie ihe ndị a ọ bụ ya bụ ihe anyị na-ekwu okwu ya gịnị ka onye nwetara onwe ya n'ụdị ọnọdụ a kwesịrị ime anyị sị na ọ bụrụ na mmadụ enwee na ihe dị ka mkpọchi obi mbụ ma gbaga site n'ime ya onye ahụ ga-abụ onye kwesịrị ị na-eri nri nri jupụtara na akwụkwọ nri anyị na-akụ ya ekwe rie nri jupụtara na akwụkwọ nri nri ndị ga-enye obi gị ahụike ị ga-eri nri ndị ga-eme ka ị nwee ike na-anyụpụsị mamịrị ihe ndị ahụ nke na-eme ka obi gị kpachie bụ ihe ndị na-ekwesị ịnọ n'ahụ ị ga-eri nri ndị ga na-eme ka ị na-anyụ mamịrị dị ka o si kwesị ma nye gị ahụike dịka isi chọọ chetakwa na ebu onye ga na-eri nri nnu dị nke ukwuu n'ime ya nnu ịba n'ihe oriri gị ga-abụ mfesa fesa nnu gị efesa ọ bụkwara na ọ dịrị gị mfe gị hapụ iri nnu n'ihi na ihe a dị n'ire anyị na-eme ka anyị nụ ụtọ nri a na-akpọ testbọd ọ bụ otu isi jie ya ka o si arụ ọrụ n'ime ndụ gị ịmụọ ya iri ihe nnu na-adịghị mgbe na-adịghị anya ọ ga-ebido o riwe ihe nnu na-adịghị ị gaghị amakwa na nnu adịghị na ihe oriri ahụ n'ihi ya ị ga-abụ onye ga na-ata mkpụrụ osisi a na-akpọ ọkpa walnut ị ga-abụkwa onye ga na-eri mkpụrụ osisi nke a a na-akpọ brokoli anyị ga-ekwu okwu ihe gbasara brokoli ugbu a ka ị ga-eri frut cheta na anyị kwuru okwu gbasara grep ụnyaahụ si na grep a na-ekwu okwu ya abụ frut ọ bụ grep ndị nke a na-adị ntakịrị ntakịrị na-adị ka mkpụrụ tomato ọhịa ọ bụ ndị ị kwesịrị iri na ihe anyị kwuru okwu ya ụnyaahụ nke gbasara mgbe obi gị na-akụ kpumkpum ịma na ochuchu ekwesịghị ịkpọ dimkpa mgbe ọbụla ochuchu kpọrọ dimkpa ọ bụ nrịrịa kpachapụrụ ihe ndị a anya gị onye na-ege ntị biko anyị ga-ewere okwu a chịkọta ya ugbu a n'ụbọchị nke taa ọtụtụ ihe dị nke anyị na-aga ịkpa ihe gbasara ya nke gbasara nrịrịa ma ọ bụ ahụike nke obi anyị anyị ga-eleba anya na mkpụrụ osisi ahụ a na-akpọ brokoli echi biko chekwara anyị ya dịrị gị na mma ezi enyi m na-ege ntị ka anyị were ohere a kelee onye okenye eze nlewemchi onye wetara anyị ozi ọma nke ahụike n'ụbọchị taa arịrị ekpere anyị bụ ka chineke na-agba ya ume ka chineke nye ya ogologo ndụ na ahụ isi ike n'ime ụwa anyị nọ n'ime ya amen nwa chineke na-ege ntị mara na nwere ike irute anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo com awrnigeria at yahoo maọbụ com com mara na ị nwere ike ịkụrụ anyị ekwentị na 0706 363 7224 0706 363 7224 onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụọ ma ma nabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Chineke isi nke nke bụ onye isi nke buru nnọọ onye isi abụ unu dị ụtọ ndị Seventh Day Adventist Church Choir ụmụọka ya unu emela na abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa arịrị ekpere anyị bụ ka Chineke nọnyere unu ka ọ gọzie unu ka ọ na-agba unu ume n'ọnụ nwayọ mgbe nwanne anyị nwoke onye mgbasa ozi Sam ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Chineke ekelela gị onye ọma onye na-ege anyị ntị ị bịala onye nwaanyị anyị ma ege mma isiokwu anyị taa mbụ atụmatụ chineke maka ịgbanwe ọnọdụ ọjọọ nke mmadụ atụmatụ nke chineke idozigharị ọnọdụ ọjọọ nke mmadụ kamgbe ihe anyị ga-anụ ama m na ọ ga-adịghị mma ịma ka chineke si tụọ atụmatụ ịgbanwe ọnọdụ ọjọọ anyị ka ọ dịrị anyị na mma ka anyị kpeele onye nwe anyị imeela chineke onye mbi n'eluigwe n'ihi ohere ọma nke i anyị taa ekelela gị n'ikwu na ibe ndị ngachara nụ lọta ma nọọ nso na redio ha ige ntị taa gọzie onye ukwu na onye nta onye na-ege n'olu anyị na onye na-ege okwu ndị a kwee ka okwu gị nwee ọnọdụ n'ime anyị ka ọ lụta nzọpụta zuru oke n'ime anyị mgbe ị ga adị n'aha jizọs ihe anyị ga-anụ mbụ dịka m kwuru ya mbụ atụmatụ chineke m tụrụ nye ọnọdụ ọjọọ anyị na mgbanwe ọnọdụ anyị njọrọ njọ nke na-ahịa onye ọbụla n'afọ n'ụbọchị taa ahụ ụfụ na iti mkpu dị n'ebe niile dị iche iche n'ihi ọnọdụ ọjọọ anyị ka ebe atụmatụ ya m bidoro o bidokwara n'ebe ihe ọjọọ si bidokwa n'akwụkwọ nke mbụ nke baịbụl mbụ jenesis n'isi atọ na amaokwu nke iri na ise akwụkwọ jenesis isi atọ amaokwu nke iri na ise nsị iro ka m ga-etinyekwa n'etiti gị na nwaanyị ahụ n'etiti mkpụrụ gị na mkpụrụ ya mkpụrụ ahụ ga-echichafụ gị n'isi gị onwe gị ga-echichafụ ya gị onwe gị ga-echichafụkwa ya na ikiri ụkwụ ngwa ngwa mmadụ mmehiere chineke nrịdatara lee ọnọdụ mmadụ anya ya ewute chineke ya sị adam gịnị bụ nke ị adam ewere nwaanyị tụọ oche nwaanyị gịnị bụ nke ị mere nwaanyị ewere agwọ tụọ oche agwọ na akwụkwọ odide ndị mmanụ ihe nsị na agwọ mba eze nnụnụ eze anụmanụ chineke chọkwara mmadụ otu ọ chọrọ lucifa mba ekwesụ ọ bụkwa n'ime ya mbụ ka ekwesị ya mbara chineke si otu akọcha agwọ agwọ nwere nku maa mma na-efe efe na-eri ezigbo onwe dịka eze anụmanụ ngwa ngwa nkọcha bịara agwọ nku ya na ụkwụ ya rịa na aka ya rịarị ya n'ime ya eme ogologo na-eri aja ka abụ otu chineke ji agwọ na mbụ ọ bụ mmehie m butere ya ụfọdụ mmadụ na-asị na ọ bụ mmadụ naanị mehiere ka ekwana otu ọnwụ nchi si ụmụ anụmanụ na osisi lee n'otu ọnwụ ji so ha n'otu n'otu tutu anya abakwa na-aga nke mbụ mbụ ihe ọnwụ si so ụmụ anụmanụ mbụ la agwọ mbụ anụmanụ ọ nọ nga ahụ ekwesịghị abịa ya n'ime were lụọ ọlụ ọjọọ ọ bụ naanị ebe anụmanụ chineke nkere agwọ anọchie na ọnọdụ anụmanụ niile mgbe agwọ mmehiere mmehie so ụmụ anụmanụ mgbe ada mmehiere mmehie so ụmụ mmadụ osisi kwanụ onwe ya osisi mbụ ka ekwesị ngara n'elu ya ke mkpụrụ emezigheri ihe ọjọọ ekwesị ngatara duhie mmadụ ọ bụkwa otu nkọcha nji bara osisi ọ bụ otu ala mmehie nji suo mmadụ niile na ihe ekere eke abụbụrụ ọnụ na nkọcha esokwa ha n'otu aka ma ihe bụ nke a mbụ na mgbe chineke na-enye nkọcha n'otu n'otu ma ọ bụrụ na ịgụọ n'akwọ jenesis n'ebe a ọ gwara agwọ sị na ịnụ ka anyị ga-etinye n'etiti ya na mkpụrụ nwaanyị ahụ mbụ jizọs kraịst jizọs abịakwanụ ekwesị mgbalịrị ihe niile site na ọmụ jizọs dịka anyị maara ime ka herọd mgbute ya ma o butaghị esi otu ala ụmụaka niile ndị n'otu afọ ruo n'afọ abụọ n'iyi n'ala ahụ iti mkpu na oke iti mkpu na ịkwa akwa ewee dị ọnụmadị ụmụ mmadụ n'obi ndị a lara ndụ ụmụ ha n'ime ma onye nwaanyị kpuchie onye nzọpụta anyị ekuri ya gbapụla n'ijipt oge ya ezuo herod anwụọ ya alaghachi ekwesị anọsiekwa ike inye nsogbu ịhụ na nzọpụta anyị agaghị adị ire iji mmadụ lụọ ọrụ ka akpọ gbuo jizọs gbuo ya chee bi na ihe ndị a ga-agwụsị ma onye nwaanyị onye ntụrụ ntọala nke ezi omume ya mekwara ka jizọs si na ndị nwụrụ anwụ bilie n'ụbọchị nke atọ haleluya emen ka bụ otu chineke anyị ji tụọ ntọala nke nzọpụta jizọs esi n'ọnwụ bilie ya sị he egwerewo ike niile nke ndị n'eluigwe na nke ndị n'ụwa megịnị nye m n'ihi nke a gaanụ meenụ mba niile ka ha bụrụ ndị na-eso ụzọ m na-eme ha baptizim baa n'aha nke nna na nke ọkpara na nke mmụọ nsọ onye nke nkwere nke emee baptizim onye nke na-ekwe ka a ga-eme gịnị ka a ga-ama ya ikpe ka bụ ntọala nke a tụrụ ọ dịghị n'aka ikwe taa emege gị baptizim ọ dịghị n'aka na ị gaghị ikwe mgbe a gị họrọla ọmụmụ ikpe nye onwe gị chineke anyị ala mgbe jizọs na-ala akwụkwọ jọn ya sị ka obi unu ghara ịlọ mmiri kwere nna chineke kwere nna m n'ụlọ nna m ọtụtụ ebe obi nọ ya a sị na abụghị otu a m ga-agwa wewuri unu n'ihi ana m aga idoziri n'ebe ọ bụrụ na m aga idoziri n'ebe aga m alaghachi ọzọ m ga-akpọrọ unu nye onwe m ka unu onwe unu wee nọkwa n'ebe m onwe m mere gịnị nnọ ihe ndị a bụ ntọala nke atụrụ anyị mbụ ole anya ndị mkpụrụ ekwe nọ taa jizọs abịala nwa ọnwụ si na ndị nwụrụ anwụ bilie lụtara anyị ndụ n'ezi omume bụ esi otu a ọnwụ na ndụ ya na ọbara ya dozie agbata anya na chineke anya ga-abụ ndị nwere ohere anyị nwee mmehie anya akpọkuo chineke ya azụ anyị anya ndị ele anya ọbịa abụọ nke jizọs ka ọ ga-abịa na ike na oke ebube ya na osu ndị mmụọ ozi ya mgbe a ga-afụ opi n'ihi na opi ga-adị ọbụna ndị nwụrụ anwụ n'ime jizọs kraịst ga-esikwa n'ọnwụ bilie ka ọ ya na ndị ezi omume ndị ndụ ndụ izute onye nwaanyị na mbara eluigwe ihe m si na-achịkọta ihe ndị a mbụ ntọala nke na-atụọla atụọ ime ka ọnọdụ ọjọọ anyị a dị mma ọnọdụ na ịnọ na-ahụ ahụhụ na-ebe akwa ga na ahụ ọnwụ ga na ahụ mpụ gaa na ahụ mgbagbu gaa na ahụ ntụrụ gaa na ahụ izu ohi gaa na ahụ aghọ ndị iche iche gaa na ahụ ndị ọchịchị a na-ebu ego ọha na eze na-ebulagha n'obodo ndị ọzọ ihe ndị a mba arụrụ ihe chineke ọnọdụ ndị onye nwaanyị na-aga ịgbanwe ha n'oge na-adịghị anya ọ ga-eme ka ihe ndị a gwụsịa n'ihi na akwụkwọ eh, mkpughe mgbara amasị na akwụkwọ mkpughe ohi isi ya na ka ohu isi na otu ya na sijọn si na ya hụrụ jerusalem ọhụụ ya ka o si n'eluigwe na arịdata n'isi n'iru chineke anyị ka edoziri ya chọọ ya mma dịka nwaanyị a na-alụ ọhụụ lee ebe a lụọ nwa adịghị ya ịkwa akwa na iti ikikere eme gịnị adịghị ya n'ime ndị nsọ mbụ ndị ga-aba ya ndị aghụghọ na-adịghị n'ọnụ ha ndị na-emeruo onwe ha site na ịkwa iko nke ụwa na ajọ ome na ikpere arụsị niile ndị iche iche mgbe ahụ jizọs m ga-arịdata ndị azọpụtara pụtara mụ onwe m na gị onwe m ikwere anyị aba n'obodo ya nka mma ebe ọnwụ na-ara m ahụ na mfu na ajọ omume na-adịghị n'ime ọrịa adịghị n'ime ya igbu mmadụ adịghị n'ime ya ntụrụ mmadụ adịghị n'ime ya ndọrọndọrọ ọchịchị adịghị n'ime ya anya ukwu adịghị ya ịkpa oke agbụrụ adịghị ya n'ime mmegbu na aghụghọ adịghị n'ime ebe ahụ ebe ahụ anyị na-ele anya ka onye nwe anyị na-akwadebela ndị hụrụ ya n'anya n'ihi na ọ bụ ihe ndị ire ọ bụ ihe na-aghaghị ime adị mbụ site na ntọala nke ụwa kwadebere anyị n'ihi na jizọs akwụkwọ nsọ mgbara amasị na ọ bụ nwa atụrụ nke egburu site na ntọala nke ụwa nye gị onwe nye m onwe m ma ọ bụrụ na gị onwe gị ekwere ego akwụkwọ na eh, filipas n'isi abụọ amaokwu nke ise ruo na nke asatọ ị ga-ahụ mmerịkọta anya na chineke site na kraịst ka eme kwuola okwu ya na-esite ọnwụ kraịst eh, mmezi agbata anyị na chineke anyị abụrụ ndị nwere nkwuwa okwu n'ebe chineke nọ ịgụọkọ na akwụkwọ hibru n'isi abụọ na okwu nke iri na anọ ya ị ga-ahụkwa ọnọdụ mmadụ na chineke ọbụna site na mmeri onye mbụla m hụrụ jizọs mgbe o si na ndị nwụrụ anwụ bilie ihe ndị a na-egosi mụ na ha abụọ mmerịkọta ndị n'etiti chineke na mmadụ isi na ọnọdụ ọjọọ anyị bala ọnọdụ ọma gị gụọkọ na akwụkwọ ndị galanti isi anọ amaokwu nke anọ na nke ise ebe a niile na-agba àmà mmezi anya na chineke na ọdịmma anyị ka ọ dịrị na mma n'aha jizọs ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke gbalịa rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at com arigiria at com ezi enyi m na-ege ntị kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 mgbasa ozi nwa chineke tere mmanụ sam okegbe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ arịrị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka chineke gọzie gị ka chineke mee ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen mara na ị nwere ike ige ozi ọma nke na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekụta itinye asụsụ igbo chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo